ụmụ ibe m na asị m na onye ọbụla na anụ ụnụ amago na ebe nwanne anyị nwoke a na-akpọ akwa ọkụkọ apụtago na lot of news na fly na social media these days maka na news ọzọ na fly na social media wee bụrụ na news bụ na jee pak na ọgajik na ọgajik bịa bịa togbo ọnụ na makwa ego nne ukwu bụ alụsị ego na sabato so to make the matter very angry o wee kpaliwa JPAC na JPAC na-ekwu okwu na JPAC amụghọ nke amụghọ nke ọzọ na ka JPAC si pụta na wee welizie iwe wee like voice note voice note mmiri enwelo whereby na ebe mmiri enwelo nye instruction on what to do regarding ka akwa's freedom ana ọgaji kwesịrị iti ili ya n'ọbọ maka na ihe ọ na-ekwu na na-ebupụtara ha esemokwu iji gosi na ọ ha ezigbo ihe ha chi. wee na-asị makwa ego one nna ya ukwu weta JPAC wee na-asị na nna ya ukwu bụ eze obi weta 500,000 na mgbe eji eme iti ọ sị na o jiri ego nọ 500,000 nke o wetewo wee na-asị na onye ọbụla nwoke si gbanwe mmiri ọ na-akpịa nwere onye mma ebe onye ishu ma ebe ọ na-afụ ya afọ ọnọ mmiri enwe ilu ana na ha anya bụ onye wetara dị ha ya simon e eji wee na-asị nna na ị marọ na onye na akọjọ ọnụ tudio bụ ya nwa ya napụtara gị ji gị n'ọkụ ma mgbe sọ ya agbụrụ biko achọ m kwunne na vidiyo ebe ji pak na replay ọgajik na nke a ọgụ anụnwa ọkwa na-agbanyụghị ọkụ a n'oge na ọgụ anụnwa ya etekwa aka obibi ngwa nene na vidiyo akwa before m reply ya nkịta jik a na-akpọ ya ọgajik ihe bụ nwa bọyị jik jike ji asụ akwa before reply ya na this useless live video i just mepụ ọ dị ka ịmara ọgbọ gị ịmara ọgbọ gị jee jụọ ese ịmara ọgbọ gị achọrọ m reply because you are too small to my liking you are too small mụ wee reply ba gị ịbụ nkịta because of ekwere na anya you are fighting for your master eze obi ichere ma ama ha ma agbapụ unu ncha anyị na afọ one by one achọrọ m ịgwa gị okwu na because na m kwuru eziokwu how mmiri enweilo si wee nụọ ọgụ ka dike kwuo exactly ejeghị ụzọ ebe na-atọ na ịnọ the same thing na-enyesị gị na anọ ife a ka ya eme mmiri enweilo mee sekuriti kwue this voice note m chọrọ iple na mmiri enweilo do ifu ya ewe n'iwe eji m iwe wee na-eple this voice note achọbụ m iple ya but ife mere eme emechago o kwochago gbachaa that's why m eji play this voice note fọstụtụ ndị play kịta bụ fọstụtụ mmiri mmiri sendịrị n'abalị abalị a ga-eji release akwa the following day ka ọ gbachara afa ihe a wee gosi n'afa ọ kpọọ m ozugbo si m rekọdụ the voice nsị ya should I record si m rekọdụ rekọdụ sendịara nwanne akwa nke ada nne ha because people were na-agba mbọ background you no go know wetin they dey do for background but I want to play this voice note now e eh, sendịara nwanne akwa nke nwaanyị or carry on the the the tax immediately nwoke je rụọ dị ọrụ that day arụchara dị ọrụ a n'abalị ya chifuru ka agbapụtara ọgaji ka ịbụ nkịta ịbụ ezigbote nkịta gee ntị na voice note a the reply ya ga ọgajik egwu gambia a ya akwa okay sir ụzọ before apụta before um, anyanwụ apụta akwa gị igwe o nwere mmiri si na ọ dị be akwa akwa ji ya alụ ọrụ amara m ma o mmiri ma ọ na okute mana o nwere mmiri bụ mmiri yi uwe o ji alụ ọrụ mmiri abụ ka anyị akwago ibe na mmiri na-ekwo ekwo mmiri abụ na-ekwo ekwo ọ bụ na nwere mmiri okwute si jebe na mmiri dịbe nna ya ka a kwapụ ya na ụzọ ụtụtụ echi sị kpọọ mmiri abụ aba ka agụ ya nya ji atọrapụ ya ebe ọ nọ na ọ sị na ya kwatala ibu a na ọ ya atọrapụ ya ego uyom ụkọ goo akwa goo ọkọ ọkpa ọkụkọ goo ji ọbụgodu ji na-abụ maọbụ ịnọ ịgụta ịga azụ azụ ọkpọ azụ alịra catfish amịrị amị e wee bupụta chi chi akwa mbụ na ji na ọ were ochi n'okposi okposi adaba agwa ogilisi na na kpọọ chi afa were uyom ọkọ tia na ọra akwụ ọ na akwa mere ya na tata na a na-egbochipụ ya ọra akwụ were uyom ọkọ a kpebelie ikpe si aja ego oje dupụta na o dupụta na ya eji na ya eji anụ anụ were ụkwụ ya na ụnụ mazi anụ mgbe ọbụla ọ pụtazi anụ ọbụla adịzi ma were ike echi ya ọgwe mkpa den etichasị anya arụ etufu onye wele akwa sichie na iwu anụ nwa na-ewu ya na tata na eji akwụ ezi ya iwe wele akwa mee n'anyanwụ kụpụta anya kụkpọ anya wụsasịa mmiri ya na chi ya den weta ọkụkọ gbupụ ọkụkọ a gbụsie ọbalị ya gbachie eji dupụta ya na ọkụkọ a ka a na-enye ka umedia ka o jee dupụta ya ewelu e, azụ ahụ wepụ azụ ahụ isi ya na ọdụ ya tọnụ ya n'iya na chi ya fụgbolo ịtọ wụsị ya n'ihu ya den ejede e chi ọkụkọ a nya na ji sụọ anya asụọ asụcha anya asụ ewepụta nri ji a wepụta isi ọkụkọ na ọkpa ọkụkọ na ume tinye wepụtakwu ebe a chi ya dị ya na nri ya ya na n'ọnya ka a na-enye ngwa ume dị ya ka ọ jebe ozugbo ozugbo na ọ sị na enye ya nri na ọ ya eje dupụta ya eweli ya tọnụọ ya n'isi ya ugboro ịtọ wụsị ya n'akwụkwọ ogilisi dị awụsa n'ihu ebe a sen ojebe e, n'ihu nna mpịa n'ihu nna mpịa ọ bụ na na e, mpịa lụtara agwụ a na ọ dị na pe mpịa ije na mpịa dị ma ọ bụ e, na mpịa lụtasị ijebe ebe ikwu nna mpịa dị ebe nne papịa si wee ebe ije dị n'ebe ọ nwere agụ si ya agụ bụ ka ejeje gbuo oli ọkụkọ ọ bụ na ama mgbuli ọkụ sị waa ya ọchị ka ayọ ọnya ayịyọ si ya na akwapụta ozugbo ozugbo na ya eji mewere ụkwụ ịnọ wee bịa bịa ya ọnya ahụ na ọ sị na ọ pụtara ya azụ den emezụzi ya mụnwa weziri ọlụ mma eje lụrụ ya n'abalị ọlụ abụọ abalị ka eji alụ ya mma eje lụ dị ọlụ n'abalị echi ndị niile ka m chọrọ ka alụkọta m ọlụ a ịlụ onye ozugbo eh, eh, ka m chọrọ ọjọrọ nwanne nwaanyị eh, n'otu ka ka ọ gwa nwanne ya nwoke ka ejere ọdị ọrụ ozugbo ozugbo igokọta ebe a very early in the morning before anyanwụ apụta echi n'ụtụ ka ọ bụ na ajego chụọ mmiri a ihe bụ very very important one okay sir agwụ ya mmiri asị ya na ọ bata ka anụ na a ga-abịakwa kenya na je ekwupụta ozugbo okay thank you very much ọgajike akwa enugo ọkwa enugo the voice ị e ma na ịbụzo e mbi ịbụ e ezigbote ewu ịbụ ezigbote mbi because of ihe ị ga-eritere aka eze obi ka iji na agwa ama asị onye fụ nke bụ eziokwu ya kwuo ife ị na-eme omenala nweghị omenala ọ bụla ị na-eme ife na-eme bụ omenala ndị india na omenala ndị thailand na omenala ndị pakistan na omenala ndị arụsị ndị india unu ji ebutesi ebubatasị ala igbo si unu na-agwọ ọgwụ na eze obi ma ego na eze obi wetara eze obi wetara 500,000 eji m unu nche dị n'aka achị m unu n'aka ka ụkwụ achị n'aka ihe niile mere na achị m unu niile adị nka adị nka fb ị ife eji akpọ m fbi facebook fbi na ma ego one ezobi nwetara ịmezi ego one ịma ego one mmiri ewu iro nwetara onwughị onye wutere ego karịa mmiri enwu ilo gwọkwara ya ọgwụ chọkwara ya ajadị ime nwere ya nọrọ ntị anọ ya mmiri ewu iro sef even give me word not to even broadcast him but why am broadcasting it bụ na ezigbo ife ka ha na-eme mgbasa and mma na broadcast mmiri ewu iro as long as not good thing ka o mere na mgbe ego na-ezobi weta ezobi wetere 500,000 ajụba na onwe ha ego na ego eji agbara afa ego eji agbara ọgwụ na agha n'ọgwụ na onwe ha ego nwere mana friend akwa a very tight friend akwa na anwụnchata 500,000 mana ị na-eje fe ị na-eje efe Bobrisky ka ọ bụ eh, eh, eh, James Brown ego na bedde fe 3 million fe 5 million jee na bedde onye ọzọ fe ha ego mee ego oruzie na nke akwa bụ your friend i wetebe 500,000 ma ọ dịka unu na-achọghị ịkpasu m iwe na ebe m ka nke uwuro dan ka ha bụ ikwu okwu mana mma bido ịbọ ụlọ ike one by one JCN o wetara ego one o wetara ego one unu ekwere ka m bọọ ụlọ ike unu ekwere ka m bọọ ụlọ ike unu ekwere ka m bọọ ụlọ ike onye ọbụla kwagharịa onwe ugwu mechienụ kesi ya mechienụ okwu a mmepe ọnụ bọọ ụlọ ike unu ya kwụsịpụta na ịntanetị again ọgajik you no the atrocity evil niile gị na ọka gị na akọmiti mana mma ase unu akwara ma eso na agwara na nke ikpeazụ a echere ọkụ ụzọ na da eburu ihe nji ihe nji na-ekwughị okwu ọdịs waanyị bụ ka akwapụtagodi ka m wee mepesicha unu ike niile maka ike unu niile bụcha nse nse juru unu ike ị na-ewetara ji pak ọnụ ịchara m bụ eh, bakayad man ichara m na m amara ife a na-arụ na nke eh, mgbe ego na eze obi wetara ọ na-anwụchata 500,000 ego ego what to compare eh, ihe dị involved. esi mma ego na obi wetara ekwekwara ka m kpọọ afọ igbo unu don't push me to open your nyash but if i hear fame again from your mouth sịrị na akọ nonsense kwuo fame again from your mouth nkwuo okwu ebe intanet ya agbawa kwarịrị onwe unu okwu gbara na ọgwụ unu nwụọ fesi ya nara topic we know everything anyị ma sound ahụrụ ma sound noise kwarịrị onwe unu okwu ọgaji ike nkịta ma agwazighị ya again mana ndị mmụọ broadcast again sponsored by your master agwa m unu ka unu dị akpọ m afọ igbo one by one kparị na onwe unu ugwu gbara na ọgwụ unu nwụọ unu na-achọghị ịgbara ọgwụ unu anaghị echi wọdịn nkịta ọ dịkọrọ ma mbụ iberibe na-akpọ m this guy dey talk too much until m bupụta unu na-ama na ahụ onye ọbụla afụ pantị unu fụ na pantị unu mere ndakwasị kparị na onwe ogu ugwu ọ dịkwara ka ọha n'ọnụ eji m n'aka ụlọ na-enecha anya vidiyo wee na-asị biko ebe nwoke nọ ya na sọskraịbụkwa na dis chanel na-agba notifikeshọn gị na asịa ikwugo na anyị na-ewetara unu eziokwu na-ewetara unu news na mata ebe ọ bụla o si dị n'ụbọchị nke tata anya ya agbapụ na ijije chụọ ego ya nwekwa na mmadụ na-enwetakwadeli 2k na ihe nwoke na-achụ karịrị ya abịa na-afụ news a wee na sky wetara ume ego maka na anya bụ ihe bụ ezigbo ihe ọ ya bụ iti ikwe ọnụ na ya anyị ama onye bụla mara ebe ọkụ. regarding onye ewepụ ewepụ na onye a na-ewepụrụ ewepụ onye na-asị biko igbo niile bụ otu ọgajik zuo ike pak zukwa n'ike akwa ọkụkọ zuo ike alụsi ego zuo ike onye ọbụla kpụrụ nkịtị ya tinye na chien onye ọbụla mkpụrụ nkịtị ya tinye na chien ekwuchakwa m ka ọha m n'ọnụ nkịta